ndị be anụ m ekene e keke unu mee onye ọbụla ama m na anyịpụtasị ee ọ nwekwa ife na-eme kịta wee si ka ekwuo maka ya maka na ọ na-adị mma mgbe ụfọdụ ife na-eme etinye ọnụ na ya maka na ọ nwee ife mmadụ ga-amụtanwu ana ife ị na-amara ịmalị ya ọ nwee ife melụ na Ibadan ụnyaahụ n'abalị ọ na-apụta ebe 7 7:30 ya wee mee ọ bụ na ịpụta na news n'ụtụtụ taa ị ga na-afịa ya na news ive a wee bụrụ na ọ nwee amamudele bọmbụ dị ya a ji etinye n'ime Ibadan Oyo steeti hmm? wee tinye ya n'ofu street 1 ya wee gbaa ụnyaahụ ịfụ ụdịka eh? strength bọmbụ a ọ na-afịa ara ịfụ dịrị bọmbụ bọmbụ abụrụ obele bọmbụ ka etinye ebe ahụ ifo na ihe agbalụ hmm, ndị nọtịrị lokal gọọmenti wee na-anụ ụdị ya ma ebu lokal gọọmenti ịtọ nụrụ ụdị ya at once ihe a mee n'Ibadan n'etiti Oyo steeti mana ndị n'Ogun steeti nụrụ ụdị ya bọmbụ ahụ ị ma ka ka Naijiria si wee dị ka ife a melụ ime ya anọ na-ekwu ndị ofe mmanụ na-asị na ọgasị ya na ọgasị gbalụ ndị isi ojii ndị isi ojii nwere problem ụdịrị ihe agbalụ ana na-anụ ụdị ya n'Ogun steeti ịpụta si na ọgasị ya agbalụ na ọmalivemel na ọgasị a na-ekwu ya na ọgasị na ọgasị ihe a bụ n'abalị ka ọ nọ na-eme a na-afụkwa ife a na-akapchọ vidio vidio a na-etinye online na-egosikwa na ihe agbakọ gas ya agbalụ ndị ofe mmadụ na-asị na ọ ga a wee pụta n'ụtụtụ taa a wee gosiwa ife men ịma striti striti ihe dịka striti ise bụ ihe akọndemụ na bọmbụ ahụ wee gbalikọ buildings gbalikọ buildings kọndemụ nnukwu nnukwu buildings up to five streets kọndemụ ya ọ bụrụ obele bọmbụ dị ya ahụ a wee gosi egbe na-atị mgbalụ ifu ka ọra onunie ebe ọgbalụ ifu ka ọra aya efu obodo eh, eh, nsogbu dị n'obodo a efu naijiria nsogbu dị n'obodo a nsogbu dị n'obodo a mana onwe ndị onwe ndị na-amara ihe ụdịrị ya agbalụ a na-asị na ya agbalụ ọ ka anyị pụtasị n'ụtụtụ a na-afụzi ya online mana news na-afụ na ihe abụ ọkụ gasị ya ihe abụ nnukwu bọmbụ abịago ka eshifto ya na ọ bụrụ bọmbụ nọ ife um, eji agba okwute dinamit nọ dinamit gbalụ ọ bụla oge kịta asị na n'ala na ana mkpọ mere ya ọ bụrụ ife ọzọ ama m ka esi wee kewe ihe a ee wee kebanye ndị Igbo na Naịjirịa ọ na-agwụ m ike mana ife anyị ga-amalụ bụ si onye ọbụla anya ga-adị onye ọbụla anya ga-adị onye ọbụla ma ndị nọ na West na Lagos ma na Oyo steeti nwanne ma ndị nọ na be anyị n'ala Igbo anya ga-adị onye ọbụla maka na ọ bụ na ife ive melụ na Oyo steeti ahụ ife ọ ga-echetala ibu ife na-eme na ịmụ this ka a na akpịa middle east countries ifu syria ebe a na-anọkawa anya syria fa ebe a na-agba bọmbụ ọfụma afghanistan eh, ma gaza ofu ihe na-eme na gaza ifu ihe na-eme online ifu vidiyo ifu vidiyo na afụ na ọ ga na-echetala ife na-eme na gaza mana syria fa ebe a na-anọ ahịa ọfụma ebe a na-atụ bọmbụ ọfụma oyi ọ ga echetale ana ụfụ ndị na-eme <clears throat> ụfụ ndị na-eme ihe ahụ ebe ahụ na middle east bụ ụfụ ndị mere ihe a na oyo steeti mana ndị mmadụ aghọtara ndị a na-akụ isi n'ala ọfanwa mere ihe a mana ha bịa na naijiria a na-atọ ọnịgharị kama a ga-ekwu eziokwu kwuo ya once n'eziokwu bụ ndụ a na-atọ ọnịgharị na-ada ọjị si mepee n'ọnụ kwuo eziokwu ndị naijiria na-atọ ndị ofe mmanụ na-atọ ọnịgharị ka agwọ ife a na-eme na middle east mana gazafa hmm? ofu ndị bụ ya melụ ihe a melụ kịta na ndị a na-akụ isi n'ala ọfanwatiele ya a na-akpachara ya nwee ike ọ bụrụ ya na-akpọ test mmadụ na a na-achọ ịnwafa ka afụ ka ha si wee respọndụ ihe a nwee ike ọ bụrụ ọnwa ka a na-achọ ịnwafe ya tupu ha tupu ha mee ife dịva n'obi ya nwe ka ọ bụ test ka a na-etesti ya ihe nji wee mee vidio a bụ ndị anya ga-adị anyị ma ndị nọ n'ala Igbo ma ndị nọ n'ala ndị ofe mmanụ anya ga-adị onye ọbụla anya ga-adị onye ọbụla na obodo a bụrụ obodo obodo a kpọrọ Naijiria obodo a bụrụ obodo obodo a obodo a bụ amamihe m ga-akpụ ya amamihe ga-apịa anya ga-adị onye ọbụla ndị igbo ndị igbo be n'ala igbo anya ga-adị onye ọbụla ndị a na-akụ isi n'ala ọfọma na-emekele ihe a ndị a dị arụrụ ana too much obi lewafa too much anya ga-adị onye ọbụla na be anya ga-adị onye ọbụla ndị enugwu mgbago enugwu anya ga-adị unu anya ga-adị ọ na-abụ achọ ịbata asị na mgbago ebe a asị na kogi steeti mana benue steeti a na-achọ ka ha esi bata ndị a na-achọ ka ha esi bata mana be anyị adụrụ onwe bụ na be anyị anyị awụsara arụ like anyị awụsara arụ ifugo so na ọ izi mana anya ga-adị anyị na ndị a ndị a ndị a ndị a ndị a na-akụ isi n'ala ndị a na-akụ isi n'ala ndị a na-akụ isi n'ala hmm, anya sakwa ndaba anyị anya sakwa onye ọbụla anya sakwa onye ọbụla ka anyị itu?